isiokwu a na-amụ amụ nke iri atọ na ise a ga-amụ isiokwu a n'izu malitere na Ọktoba 23 ruo 29 na-enwe ndidi amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a yirinụ ndidi ka uwe ndị Kọlọs isi atọ amaokwu iri na abụọ abụ nke otu narị na iri na anọ na enwenu ndidi ihe isiokwu a na-ekwu ọtụtụ ndị anaghị enwe ndidi n'uwe ekwensu a ma Baịbụl gwara anyị ka anyị yiri ndidi ka uwe isiokwu a ga-enyere anyị aka ịghọta ihe mere agwa ji dịrị mkpa nakwa otu anyị ga-esi na-enwekwu ndidi paragrafụ nke mbụ ajụjụ gịnị mere obi ji atọ gị ụtọ ma ịhụ ndị na-enwe ndidi obi na-adị anyị niile ụtọ ma anyị hụ ndị na-enwe ndidi maka gịnị ọ na-amasị anyị ma ịhụ ndị nwere ike ichere ihe na-enweghị mgbakasị ahụ obi na-adị anyị ụtọ na ndị mmadụ na-enwere anyị ndidi ma anyị mejọọ ihe obi dịkwa anyị ụtọ na onye mụrụ anyị Baịbụl nwere anyị ndidi ka anyị na-agbalị ịmụta otu ihe Baịbụl kwuru ikwere ya ma ọ bụkwa n'ime ya eme anyị kacha ekele Jehova maka na ọ na-enwere anyị ndidi paragrafụ nke abụọ ajụjụ olee mgbe o nwere ike isiri anyị ike inwe ndidi n'agbanyeghị na ọ na-adị anyị mma ka ndị ọzọ na-enwere anyị ndidi o nwere ike isiri anyị nwee ike ị na-enwe ndidi mgbe ụfọdụ dị ka ihe atụ o nwere ike isiri anyị ike inwe ndidi mgbe anyị nọ n'ụgbọala ya bụrụ na ụzọ kpọchiri akpọchi n'ihi na ọtụtụ ụgbọala nọ n'ụzọ karịchaa ma ọ dịrị anyị ọsọ ọsọ iwe nwere ike iwe anyị ma mmadụ mee ihe na-adịghị anyị mma mgbe ụfọdụkwa o nwere ike isere anyị ike ichere ụwa ọhụrụ Jehova kwere anyị na nkwa ị ga-achọ ị na-enwekwu ndidi n'isiokwu a anyị ga-eleba anya n'ihe inwe ndidi pụtara nakwa ihe mere o ji dịrị ezigbo mkpa anyị ga-elebakwa anya n'ihe ndị ga-enyere anyị aka ị na-enwekwu ndidi gịnị ka inwe ndidi pụtara paragrafụ nke atọ ajụjụ gịnị ka onye na-enwe ndidi na-eme ma a kpasuo ya iwe ka anyị leba anya n'ụzọ anaghị ga-esi gosi na anyị na-enwe ndidi nke mbụ onye na-enwe ndidi anaghị ewe iwe ngwa ngwa ọ na-agbalị ịnọrọ jụụ ma ghara imegwara ihe mere ya ma ọ bụkwanụ ghara imesi ndị ọzọ ike ma enwe ihe na-echegbu ya ebe mbụ okwu bụ onye na-anaghị ewe iwe ọsọ ọsọ gbara na Baịbụl bụ mgbe e kwuru na Jehova bụ Chineke nwere ọmịiko ma na-eme ebere onye na-anaghị ewe iwe ọsọ ọsọ onye ịhụnanya ya na eziokwu ya dị ukwuu ọpụpụ isi iri atọ na anọ amaokwu isii paragrafụ nke anọ ajụjụ gịnị ka onye na-enwe ndidi na-eme mgbe o kwesịrị ichere nke abụọ onye na-enwe ndidi na-anọrọ jụụ na-echere ọ bụrụ na ihe ewe oge karịrị oge a tụrụ anya ya onye na-enwe ndidi anaghị agbakasịwa ahụ ma na-ewe iwe e nwere ọtụtụ mgbe anyị kwesịrị ịnọrọ jụụ chere dịka ihe atụ mmadụ kwuwe okwu anyị kwesịrị inwe ndidi gee ya ntị nke ọma ghara ịnapụ ya okwu n'ọnụ anyị kwesịkwara inwe ndidi mgbe anyị na-enyere onye anyị na-amụrụ Baịbụl aka ịghọta ihe Baịbụl na-akụzi ma ọ bụ ịkwụsị agwa ọjọọ paragrafụ nke ise ajụjụ olee otu ọzọ anyị si egosi na anyị na-enwe ndidi nke atọ onye na-enwe ndidi anaghị eme ihe na-echeghị echiche n'eziokwu e nwere mgbe ụfọdụ o nwere ike ịdị mkpa ka anyị mee ihe ngwa ngwa ma onye na-enwe ndidi nwee ihe ọ bụla ọ chọrọ ime ọ naghị emewe ya ọkụ ọkụ ka o mechaa ya kama ọ na-ewepụta oge kwesịrị ekwesị hazie ihe ọ ga-eme o mechazie ya ewepụta ezigbo oge mee ihe ahụ ọ chọrọ ime paragrafụ nke isii ajụjụ olee ihe onye na-enwe ndidi na-eme ma ọnwụnwa bịara ya nke anọ onye na-enwe ndidi na-edi ọnwa na-atamu ntamu ihe ọ pụtara bụ na onye na-enwe ndidi na-atachi obi nke bụ eziokwu bụ na ọ dịghị njọ mmadụ ịkọrọ ezigbo enyi ya otu obi dị ya maka ọnwa bịara ya ma onye na-enwe ndidi ga-eme ike ya niile ka o nwee ike na-atachi obi na ọnwa bịara ya ma jiri obi ụtọ na-efe Jehova ebe anyị bụ ndị Kraịst anyị kwesịrị ị na-enwe ndidi n'ihe ndị a niile n'ihi gịnị ka anyị leba anya n'ihe ole na ole kpatara ya ihe mere inwe ndidi ji dị ezigbo mkpa paragrafụ nke asaa ajụjụ dịka e kwuru na James isi ise amaokwu asaa na nke asatọ gịnị mere inwe ndidi ji dị ezigbo mkpa anyị kwesịrị inwe ndidi ma anyị chọọ ka a anyị anyị kwesịrị ime ka ndị fere Jehova n'oge ochie nwee ndidi ma chere ka Chineke mezuo nkwa ndị o kwere anyị Baịbụl ji anyị tụnyere onye ọrụ ugbo James isi ise amaokwu asaa na nke asatọ sịrị n'ihi ya ụmụnna m nweenụ ndidi ruo n'oge ọnụnọ onye nwe anyị onye ọrụ ubi na-echere mkpụrụ dị ezigbo mkpa ọ kụrụ n'ala ọ na-enwe ndidi bido mgbe mmiri malitere izo ruo n'ọla mmiri na-enwekwanụ ndidi otu ahụ ka obi ka akwa unu n'ihi na oge ọnụna onye nwaanyị adịla nso onye ọrụ ugbo na-agbasi mbọ ike ịkụ mkpụrụ nakwa ịgba ya mmiri ma ọ maghị kpọmkwem mgbe ihe ọ kụrụ ga-eto n'ihi ya onye ọrụ ugbo na-enwe ndidi na-echere obi na-esikwa ya ike na ọ ga-emecha ghọrọ mkpụrụ ọ kụrụ anyịnwa kwesịkwara ị na-agbasi mbọ ike ị na-eso ụzọ Jizọs n'agbanyeghị na ya amaghị ụbọchị onye nwe anyị ga-abịa matu isi iri abụọ na anọ amaokwu nke iri anọ na abụọ anyị na-enwe ndidi na-echere obi esiekwa anyị ike na mgbe oge ruru Jehova ga-emezu nkwa niile o kwere ọ bụrụ na anyị anaghị enwe ndidi ike nwere ike ịgwụ anyị anyị ejiri nwayọọ nwayọọ na-ahapụ Jehova anyị nwekwara ike ịchụwa ihe ndị ga-eme ka obi na-adị anyị ụtọ ugbu a ma ọ bụrụ na anyị a na-enwe ndidi anyị nwere ike ịtachi obi ruo ọgwụgwụ azọpụta anyị ihe edere na foto eji kọwaa paragrafụ nke asaa asịrị otu ahụ onye ọrụ ugbo na-enwe ndidi obi esie ya ike na ọ ga-aghọrọ mkpụrụ ọ otu ụbọchị anyị na-enwe ndidi obi esie anyị ike na Jehova ga-emezu nkwa niile o kwere mgbe oge ya ruru paragrafụ nke asatọ ajụjụ olee otu inwe ndidi si eme ka anyị na ndị ọzọ na-adị na mma inwe ndidi ga-eme ka anyị na ndị ọzọ na-adị na mma ọ na-enyere anyị aka ige ndị ọzọ ntị nke ọma ma ha na-ekwu okwu ọ na-emekwa ka udo dịrị ọ na-eme ka anyị ghara iji ọkụ ọkụ kwuo ma ọ bụ mee ihe na-adịghị mma mgbe e nwere ihe na-echegbu anyị ọ bụrụ na anyị a na-enwe ndidi anyị agaghị ewe iwe ngwa ngwa ma mmadụ mee ihe wutere anyị kama imegwara onye ahụ anyị ga na-ediri ibe anyị ihe na-agbaghara akwa ibe anyị kpamkpam ndị kọlọs isi atọ amaokwu iri na abụọ na nke iri na atọ sịrị ebe ọ bụ na Chineke họrọ unu unu abụrụkwa ndị dị nsọ na ndị ọ hụrụ n'anya yiri na agwa ndị a ka uwe obi ebere obi ọma obi umeala ịdị nwayọọ na ndidi amaokwu nke iri na atọ na-ediri na ibu unu ihe na-agbagharakwa na ibu unu kpamkpam ma e nwee onye ibe ya mejọrọ jehova gbaghara unu kpamkpam unu kwesịkwara ị na-emere ibe unu otu ahụ paragrafụ nke itoolu ajụjụ olee otu inwe ndidi si enyere anyị aka mgbe anyị chọrọ ikpebi ihe anyị ga-eme inwe ndidi nwekwara ike inyere anyị aka ikpebi ihe ndị dị mma kama ime ihe ọkụ ọkụ ma ọ bụ na-echeghị echiche anyị ga-ewetu obi mee nchọnchọ chebara ihe ndị anyị nwere ike ime echiche ma họrọ nke ga-akacha mma ilu isi iri abụọ na otu amaokwu ise sịrị atụmatụ onye na-arụsi ọrụ ike ga-eme ka ihe gaziere ya ma ndị niile ọ na-adị ngwa ngwa na-ada ogbenye dị ka ihe atụ ọ bụrụ na anyị na-achọ ọrụ o nwere ike ịdị anyị ka ọ bụ anyị nara ọrụ mbụ e nyere anyị ọ bụrụgodi na ọrụ ahụ agaghị ekwe ka anyị na-emechi ihe ndị gbasara ofufe Jehova anya ma ọ bụrụ na anyị nwee ndidi anyị ga-eweda obi chebara ihe ụfọdụ gbasara ọrụ ahụ echiche dịka ebe anyị ga na-aga ọrụ ahụ oge anyị ga-eji na-arụ ya nakwa otu ọ ga-esi akpa ezinụlọ anyị na ofe anyị na-efe Jehova aka inwe ndidi nwere ike ime ka anyị ghara ikpebi ihe na-adịghị mma otu anyị ga-esi na-enwekwu ndidi paragrafụ nke iri ajụjụ olee otú onye Kraịst nwere ike isi mụta inwe ndidi ma na-enwe ndidi rịọ Jehova ka o nyere gị aka ị na-enwekwu ndidi ndidi so na mkpụrụ nke mmụọ nsọ n'ihi ya anyị nwere ike ikpe ekpere ka Jehova nye anyị mmụọ nsọ ya ka o nyere anyị aka ịmụta agwa ọ bụrụ na ọnwa nke ga-eme ka o siere anyị ike inwe ndidi abịara anyị anyị ga na-arịọ Chineke ka o jiri mmụọ nsọ ya nyere anyị aka ị na-enwe ndidi Luk isi ri na otu amaokwu iri na atọ anyị nwekwara ike ịrịọ Jehova ka o nyere anyị aka ị na-ele ihe anyị otu nyanwa si ele ya anyị kpechaa ekpere anyị kwesịrị ime ike anyị niile ka anyị na-enwe ndidi kwa ụbọchị ọ bụrụ na anyị a na-ekpekwa ekpere ka Jehova nyere anyị aka inwe ndidi ma na-agba mbọ ị na-enwe ndidi anyị ga na-enwekwu ndidi ya bụrụkwa ihe eji mara anyị ọ bụrụgodi na ọ bụghị ihe eji bụ mara anyị paragrafụ nke iri na otu na nke iri na abụọ ajụjụ olee otu Jehova si gosi na ọ na-enwe ndidi chee gbasara ndị a kọrọ akụkọ ha na Baịbụl anyị gụọ Baịbụl anyị ga-ahụ ọtụtụ ndị nwere ndidi ọ bụrụ na anyị echebara akụkọ ha echiche anyị ga-amụta ụzọ ndị anyị ga-esi na-enwekwu ndidi tupu anyị eleba anya n'ụfọdụ n'ime ha ka anyị buru ụzọ kwuo banyere onye kacha enwe ndidi ya bụ Jehova n'okike Iden setan kwutọrọ aha jehova ma kwuo n'otu jehova si achị adịghị mma nakwa na ọ hụghị ndị ọ na-achị n'anya jehova egbughị ekwensu ozugbo ahụ kama o jidere onwe ya ma nwee ndidi n'ihi na ọ ma na ọ ga-ewe oge ka a mata na ọchịchị ya kacha mma ka jehova na-eche ka oge ahụ ruo o diela ọtụtụ nkwute kwutọrọ aha ya jehova nọkwa na-enwe ndidi na-eche ka ọtụtụ ndị nwee ike inweta ndụ ebighị ebi ihe emeela ka ọtụtụ nde mmadụ bịa mata ya ọ bụrụ na anyị elekwasị anya na uru ndidi Jehova nwere na-aba ọ ga-eme ka ọ dịkwuoro anyị mfe ichere ụbọchị ọ ga-ebibi ụwa paragrafụ nke iri na atọ ajụjụ olee otú Jizọs si nwee ndidi ka nna ya Jizọs na-enwe nnọọ ndidi ka nna ya o nwekwara ndidi mgbe ọ nọ n'ụwa nke bụ eziokwu bụ na ọ bụghị mgbe niile ka ọ dịrị ya mfe inwe ndidi karịcha n'ihi otu ndị ode akwụkwọ na ndị Farisii si eme ihu abụọ ma Jizọs mere ka nna ya o weghị iwe ọsọ ọsọ mgbe ndị mmadụ kpasuru iwe ma ọ bụ kparịa ya o megwaraghị ha Jizọs dịrị ọnwa ndị bịara ya na-emeghị mkpesa ka asịkwa ihe mere Baịbụl ji gwa anyị ka anyị chesie echiche ike banyere onye ahụ dịrị ụdị mkparị ndị mmehie kparịrị ya ndị hibru isi iri na abụọ amaokwu abụọ na nke atọ n'enyemaka jehova anyụnwa ga-enwekwa ndidi ma tachie obi n'agbanyeghị ụdị nsogbu ọbụla bịara anyị ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na atọ sịrị inwe ndidi ga-enyere anyị aka ka anyị ghara iwe iwe ọsọ ọsọ ma kpasuo anyị iwe paragrafụ nke iri na anọ ajụjụ olee ihe anyị nwere ike ịmụta n'aka Ebraham gbasara inwe ndidi ọ bụrụkwanụ na ihe ndị anyị na-atụ anya ha gbasara ọgwụgwụ uwe ochie ya emebeghị o nwere ike ịbụ na ọ dịla anya anyị chewere ka ọ bịa anyị a na-echezi na e nwere ike anyị agaghị anọ ndụ mgbe ọ ga-eme olee ihe ga-enyere anyị aka inwe ndidi ma chere ya ka anyị leba anya n'akụkọ Ebraham mgbe Ebraham dị afọ iri asaa na ise ọ mụtabeghị nwa Jehova kwere ya nkwa sị m ga-eme ka ị bụrụ nnukwu mba Jenesis isi iri na abụọ amaokwu mbụ ruo anọ Ebraham hụrụ ka nkwa ahụ mezuru ọ hụchaghị ya mgbe Ebraham gafere osimiri ifretis afọ iri abụọ na ise a ga-akwa ọ hụrụ ka a mụrụ ya nwa nwoke bụ Aịzik ihe abụọ na ebube mgbe afọ iri isii ọzọ gachara a mụrụ ụmụ ụmụ ya abụọ bụ Ịsọ na Jekọb ndị hibru isi isii amaokwu iri na ise sịrị ọ bụ mgbe ebraham nwechara ndidi ka e kwere ya nkwa a ma ebraham ahụghị mgbe ụmụ ya ghọrọ nnukwu mba ma nweta ala ahụ e kwere ha na nkwa ma ya na onye kere ya dị n'ezigbo mma mgbe a ga-akpọlitekwa ya n'ọnwụ obi ga-atọgbu ya atọgbu ịmata na okwukwe ya na otu o si nwee ndidi mere ka a gọzie mba niile olee ihe anyị na-amụta n'akụkọ a o nwere ike anyị agaghị eji anya anyị hụ ka Jehova ga-emezu nkwa ya niile ma ọ bụrụ na anyị nwee ndidi ka Abraham obi kwesịrị isi anyị ike na Jehova ga-agọzi anyị ugbu a gọziekwa anyị karịcha n'ụwa ọhụrụ o kwere anyị na nkwa ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na anọ sịrị ọ bụrụ na anyị a na-enwe ndidi ka ebraham obi ga-esi anyị ike na Jehova ga-agọzi anyị ugbu a gọziekwa anyị karịcha n'ụwa ọhụrụ o kwere anyị na nkwa paragrafụ nke iri na ise ajụjụ gịnị ka anyị nwere ike ịmụ ma anyị mụwa ihe n'onwe anyị Baịbụl kọkwara banyere ọtụtụ ndị ọzọ nwere ndidi o nwere ike ịdị mma ka ime nchọnchọ gbasara ha ihe edere n'ala ala peji sịrị ọ bụrụ na ị chọrọ ịhụ akụkọ ndị a kọrọ na Baịbụl gbasara ndị nwere ndidi ị nwere ike ịga na akwụkwọ ndị ama Jehova ji eme nchọnchọ n'isiokwu bụ ndidi ihe edere n'ala ala peji agwụla dịka ihe atụ n'agbanyeghị na e tere David mmanụ ịbụ eze mgbe ọ ka dị ezigbo obere o chere ruo ọtụtụ afọ tupu echie ya eze Simeon na Ana ji obi ha niile fee Jehova ọtụtụ afọ ka ha na-eche ka ha hụ ya ahụ ekwere na nkwa ka ị na-amụ ụdị akụkọ ndị a lee ma ị ga-ahụ azịza ajụjụ ndị a olee ihe ọ ga-abụ ya nyere onye a m na-agụ gbasara ya aka inwe ndidi olee otu inwe ndidi si bara ya uru olee otu m ga-esi eme ka ya ị nwekwara ike ịmụta ihe ma ịmụọ gbasara ndị na-enweghị ndidi ị nwere ike ịjụ onwe gị sị olee ihe ọ ga-abụ na o so n'ihe mere ha ji ghara inwe ndidi olee otu o si ghọọ ha ahịa paragrafụ nke iri na isii ajụjụ olee uru ụfọdụ inwe ndidi na-abara anyị chee gbasara uru inwe ndidi ga-abara gị ọ bụrụ na anyị a na-enwe ndidi ọ na-eme ka obi na-atọkwu anyị ụtọ obi a na-erukwu anyị ala inwe ndidi nwekwara ike ime ka ahụ na-agbasi anyị ike isi a na-akpakọkwa anyị ọnụ ọ bụrụ na anyị a na-enwere ndị ọzọ ndidi ọ na-eme ka anyị na ha dịrị na mma ọgbakọ a na-adịkwukwa n'otu ọ bụrụ na anyị enweghị iwe ọsọ ọsọ ma mmadụ kpasuo anyị iwe o nwere ike ime ka nsogbu ahụ ghara ịka njọ ma nke kachanụ bụ na ọ bụrụ na ya na-enwe ndidi anyị na-eme ka nna anyị nke eluigwe ọ ga-emekwa ka anyị na ya dịkwuo na mma paragrafụ nke iri na asaa ajụjụ olee ha anyị kwesịrị ikpebisi ike ime n'eziokwu ndidi bụ ọmarịcha agwa bara ezigbo uru o nwere ike ọ gaghị adịrị anyị mfe mgbe niile ị na-enwe ndidi ma Jehova ga-enyere anyị aka ị na-amụtakwa inwe ndidi ka anyị na-enwe ndidi na-eche ka ụwa ọhụrụ bịa obi kwesịrị isi anyị ike na anya Jehova dị n'ebe ndị na-atụ egwu ya nọ bụ ndị na-atụ anya ịhụnanya ya abụ ọma nke iri atọ na atọ amaokwu iri na asatọ ka anyị niile kpebisi ike na anyị ga-eyiri agwa abụ ndidi ka uwe gịnị ka ị ga-aza gịnị ka inwe ndidi pụtara gịnị mere inwe ndidi ji dị mkpa olee otu anyị ga-esi mụtakwa inwe ndidi abụ nke iri anọ na otu biko nụrụ ekpere m isiokwu agwụla